Waino mingu abudu ina dikobia kana kamalama. Apalindiko bandiko bia bia kana kununu ewu ewu na. Ina na leji jinje ewi wama ina Wailam Igbo obodo ị na-ewu ewu egwu ewu egwu mmiri gbanne m ị na-achụ elu ụwa gbagote na nwa bere n'ụwa agwụghọ nke chibezebeyan ọ bụ olinwa bere n'ụwa aka kene elinwanne m ana elisiri onwe elisi ebe ndị ị na-ebe ọma mere n'ụwa achọghịwa mmanụ wara mmadụ nwụrụ n'elu ọrịa anyị ma agwa enwere n'ebe ọnụ wanyeremigbo uderika eselu nwanne m nwa chale mpada nna chikanso jibe welu mede nọnụ iruọda gizi eji nne m ị na-anụ onugbu mpada ne kenye gijengijudiawo yele nwanne m uderike nwachalene ewere m edeji ya megide nwanyị mmekenya ọchali na anụ ọnụ egwu na-ewe nọdụ nwunye ga-ebusigara ime n'elu Ọ ọmụrụ gị ezi ada na ọnọdụ iwe wee were mba edeghị ụda agwa nwe gị ebuka ọla enwe ike m n'ụwa nne Webuga nwe ike m le nwe ike m ọrọ nyabara chikasu nwa nwa nwa ada iru anyị ọganuda na m enweghị iru adani ọganuda na m enweghị ezi adani ọganuda ụmụ enwe enweghị oyi enwe iru adani adaba adadị ọra mma n'ebe ndị Ine ọrụ mmemme meme gwogonu, romago ya kachiwu, akpọ sikini nwanu, akpọ ologbi na nwanu, nwa David nwachiri na n'onu egwu, uderike nwachalene, ọrụ anya kasika nja unu mana ndị, esele nwigbo zika nja unu mana egwu m, nne m ọrụ mmemme meme gwogonu n'ebe nnụnụ.

ekpelechi wena n'ọnụ egwu ewu. ụmụoge gị mma n'ebe nọ ekpelechi egwu na-ewe nọ derike charles ka nke na-eghene iwema ewe ọnọdụ enwere ụmụoge ji na-atụ oyi nwa na-ewe ọnọdụ ekpelechi egwu ka na-agwa gị n'ebe ị nọ enwere ụmụoge ji na-ekene gị nna Ekpelechi wee na-anụ ọnụ egwu na-ewe nnọdụ wanyere m igbo oreriwo egwu chunkọlụwa gbagote egwu oyi okoro nna mawi gbanamụ tembụchitonọ raka ụgwarale raka ọrụ mamamagama na egwu dị tembụchitoye na n'ọnụ egwu raka gwarale Asana mi bas kanjagi mana wodi. Ewala mi ma tembushito. Araka inano anwegu. Maba araka ugu wali alene no. Karo namo wiba hina biangwama. Udari ka asana mi bo wanemu. Ewala mi bas as ibe kana egwe no wa megwe givasana. Skamwele gu ewelụmụeze na bụ nwata nwa enwebụ ụlọ ihe igbe kpọchie n'ebe nọ enwebụ ụlọ igbe kpọchie mama na egwu n'ebe nọ ewelụmụeze ji mere ka egwu mmemme natanụrụ n'ewe ndị asanwụla na-anụ ọnụ egwu m asanwụla na-anụ ọnụ egwu m eselinwe igbo gị bụ ọma mele ma eselinwe bụ nwanne m odogwu nọ na Kenya na-achọ ịnwale ebe ọnọdụ ada belenu elughị ya aka ada ego na udo mgbe elughị ya na n'ebe ọnọdụ nne mụrụ mmemme ebe atụ ozu egwu nini waina m igbo oderiwo egwu esere na sika nke nọ nwaanyị yọrọ na anụ ọnọgwụ chụrụ ọsọ nwaanyị titus na anụ ọnụ ekpebi igi Suno sabigi nanwa nweguma. Suno sabigi wataitu suno iyola. Alama egu biara biara wa onodu. Ewolu mada jika nwoke na etonem. Ewolu mada jika nwoke na metra olu. Awa ego ka nwoke na ata nwannem. Awa ego ka nwoke ka na ata na ọ dị. Ewolu mada na ụtọ n'osonye ibe olumbezechi robu derike selum igbo nwanne m padas ka nja gị mana ebe dị igbo na-eme mmemme egwu mmemme egwu ọgụ ọnụ na-ewere nwanyị ndị m igbo ka na-eme ma na-eme nọdụ wainam igbo odere m oyi m nwanne m ego inatuosinawodi utuanaworo mamamegoma utunatuego utuwanem ozi ma na kenya jebilebobi utuwaneonegonego kenya chulakewodi imesili lugo kenya zaza utunatuegonebodi inatuozosi nwannem na kenya n'ụwa. mgbe igbewere echi, ezi nwanne gị nyachi ka nde gị mere ebe ọ dị were bụ uderike nwa chere nwanne m mpada ka ọ bụ igbe nne gbere nwaanyị nwanne m ụtụ na-atụ ego nwanne m bino na ime obodo ba ị na-atụ osi n'elu ụwa iwe ego nwe iwe gị n'ebe ọ dị ị na-aka enyi nwanne m ịbaza ahụ ụtụ na-atụ ego n'elu ụwa ị na-atụzigbo ego nwere ebe ọ dị ayọrọ m ụtụ na-atụ ego ya tụkwara m nke m n'ebe ụtụ na-atụ ego nwanne m tụọrọ e na ime ama nwanne gị nke nwanne m gọwara n'ebe ọ dị iwe mere ya bụ ka m na n'ebe ọ dị agbamụtọ na-atụ ego ị na-atụ ozugbo n'ochi nwanne m nne egwu egwu ememe egwu ọzọ na kenya nwanne m robu derika nwanne gị ọgwa gị tọle nwanne m gị na-anaba bụrụ nwanne m mmanụ ezi nwanne na-adị maka aka, amalị n'elu owu waịna m igbo uche nwanne m ebucheji na n'ụlọọhụ uche uderika nwachali ya bụ mpada ebucheji na uche wọrọ bụ uderikasịka nje gị mana ebe nọ ebucheji na n'ụlọọgwụ mpada na uderika gwanye bụ na mpada nya sịka nje gị mana ebe nọ uche nwanne m ebucheji nwanne m ebucheji nwanne m yemere m ucheji alụm ebucheji nwanne ya mere m eme ebucheji ka m nweta kira nwanne m ndị obodo anyị mmụọ meme nwoke oke egwu ịmana ịchọ na-ememe mgbe ọtụ ịchọ meme nwanne m nwere nwa ya odojere gị n'ọdụ egwu ịmana kara eme ma ụtọkọ na awụsa n'ebe odi gburu ka nneli olile ebe nọdụ waina migbo gbudu ine akpachie ego ekene nne m akpati nnawa ije ego oriri mma kpọchi ụtọlọlọwodị agbachi horo meme gwogowodị agbachi ego horo meme gwogowodị anọzara kpachi na nke na akpachi ego newodị ewere mmadụ zika njaghị mara woderiken ya bụ esere igbo n'ụwa derike chere esere na mpada sika nwelegwu kene nwe kene akpachi ego gọbụ akpachi horo meme egwu ọghọnụ ntọma akpati nwanne m egwu igburu nne maobe gbachukwulowa ine negwere m n'ijọma mgbịrịgba nne maobe gba ine nne m nwanyị ine negwere m n'ijọrele egwu wanyere m igbo onye dịka ka, eze ọgwụ ka iwu nne ya ugwu onye dịka mmekanne wike ahụ ọrụ ọba ma megoma Nne gị m na Kenya eze nwanne m nawa nne ya ọrụ mama gwọgo ọnụ ya ọrụ egwu male nwanne gị mgawa ọrụ derike wee sali nwa igwe nwanne eze ka nke nnene ọgọmere nwata na adịghị aka nwata ọ na-adị mmanụ nwata mere okenye Woke ya mara ka ya emere nwata o kwesịrị ọbụ nne ya ugwu na-anụ ọnụ egwu ameka ịka agwụ nwanne n'ọgwanne ameka ịka agwụ n'ọgwanne oru uderika nyasị ka nje gị mere bi nna obodo emanịghịra wee zugo obi n'ọwa mama ya malị mụgboo ezugo obi oro mama gwo gị wọbụbanye m ịmara mere manụgo ọzọ lụrụ n'ụlọ nwanne chabụla ji mmanwụ chabụla ji uju na malele kenem chabụla ji nwanne nwanne chabụla ji ju na n'ọnụ egwu kenem chabụla ji nwanne gị gọbụba ya ọrụ nwanne nwana wozu arụ n'ebe ọ dị wozu zivisa achọ na achọ n'ebe ọ dị ọrụ ọzọ mere ka nwanne si agbata n'ebe ọnọdụ

ụbaga ya gonowan nwanna balachuwu ụbaga ya ngina n'ọnụ egwu romu tomu demerike derike nwachale rike nwa igbo ewelu meze echi nya bụ nwanne gị wara nyatika nya unu bụrụ ụlọ roma ka nọọsọ kido nwanne keni a na-abịa kpa n'ezi ụtụ ọcha n'osokido nwanna mekani n'osokido ka e jezie mmigwu igwu mmigwu gị unenge dị anyị malibo n'osokidi nọ n'ọnụ egwu na-abịa mkpa nwanna mekani utomụbaka nwanne m baka ya ọgwụ nwanne n'osokido nne m uderike nwachara nyasị ka kene weru n'ụlọ enwere mmadụ ji nwa mma nwunye nwe mụrụ nwa mmụrụ ezi ada na kenya ole nwe ka ọ ka n'elibe mma obodo anyị ọrụ mmadụ nwere n'ụwa anyị tọ n'awa ma nwunye gị nwanne nwanne n'ụwa anyị gba na mụ anyị ka nọ n'olili nwanne ebe ọnọdụ waịnam Igbo akenọnne m akpati ego akene m ụmụ mama egwego egwu ji nwọrọ mama egwego m akpati nnọwa ije ọkara nne nwobi gbaghị na baminichi na ọnụnụgụ popu nghọrọ mama mego baminichi popu ẹnọhwẹni ẹwọlọmọdé Não derike chaleni. Baminiti no popo wanen. Ọrụ ndị egwu ka na-egwuru bamniti. Ije nu ewe onyi. Pachikoroti nwanne chukwu amaga mmiwu. Mmiwu eje pati pati eje pati. nini. mmegbu a ga-esi eje nnem ewere m eze echi nye bụ erike nwa igbo derike chali mpada ghọrọ anya si ka nkene unu na unu nọ nwanne m igbo onye woyi egwu m owere ya kpara nwa agọ m n'ebe nọdụ ọkara nne m obi igbo anyị na-abịa mgbanwe ebe ọdị akara nna m ezego ezego ghọrọ ma ma meghị ma azego ọrụ meme enweghị ọbụ n'ebe ọ dị ekele na ka nye igbo nwunye nwe mụrụ nwanne kenya mụleziana ọchọ mụ bụ mmemme ọgbọke bụ ka ntị ezihe egwu abụọ ka nji karịrị n'ebe ọnụ mama hụrụ onye ya enyere m aka n'ebe nọdụ amụrụ m ọka mmemme n'egwu chukwueloha gbatazie enyemaka nini achimobugobia kanani ndị mmiri were mama ọdanụkpelelelezi ọla igwe nwere n'ọnụ egwu ugwu egwu abịaghọ nini ọgbagwo igwe n'ụwa na-akpụ n'elu ọgbagwo ọgbagwo m were mama onye jọ mma n'ebe nọdụ

woro mama belnata nwunye akaomebiga nkụ kedemi ikajusimat n'ọgwọmanaya ikajusimat na-eweremeze echi akọwolobu robuderikechali ewerumezekajemanabin akọnem mmanwụ na-atụ ọkpali ọdịvala igbo wainem igbo ezijụwanne

ọkara ụmụ ụmụ ya bụ derike esele nwe igbo nwanne m esele nwe chinedu akọ akọ chedu chedu akọ akọ egwu ọhụrụ akọ m mmiri malụ ụgọ arụ na Chukalo wa banto se ya manka mamar kan nan wa de mane nan. Namo bi ba hinawu. Da yango mananmu abai da yango nan yango. Abai da yango wannan no. Da yango manana abai da juwanan. Wala ma da yin. Nyajil mkan kenu na wunu. Waru dar ke wa chale Uderike ka nwunye nwa mụrụ nwanne Kenya. derike nwechaliri na ezi anyị ka nọ n'ebu n'emi nọ chukalu wee gozigo gị n'elu ụwa m nwanụ onwe anya be ọ bụ nwanne isi eze onye na-ewere ego na-awa walewodi mụọrọ nwa bịala ogolibeze onye nwere ego na-awa nwa nwanne ma onye na-enwere ego na iwamamele oyowaziani ego ya ya azụnwa onye ọbịa ego na-abịa abịa mana nwa bụ ụzọ dịba ụwa amanaghị ara wanyere m lụwa abịa kama bogos bangere n'ọnwa bogos bogos bangere na kana egwu mmanwụ bogos na nụlụ mmanwụ wara mama mego ma na n'ọnụ egwu bogos bogos banki nwanne m ọ dịwala igbo bogos banki nwanne m egwu abịaghị ni ya bụ deri ka chala ọnụ ya si ka jụrụ mmanụ ewuru nọ egwu ka anyị nwere kaliri m n'ebe nọ ya bụ ọgara ụda na m egwu awaghị ni ọgara ụda mmụọ na na-ekwere oke egwu ụderi ka echala ka anyị n'ọnụ ugwu ihe taa taa. wainem igbo igbo Igba egwu egwu tros nwanne tros na owohi na anụ ọnụ egwu tros na na ọnụ egwu tros na owo nwanne m ọ bụ ka mma mmewe tros na owo m ibe dịbalịgbo egwu tros nwanne m tros omeme na egwu mmanwụ ọ igbo tros na owo nwanne m na ekoneke egwu nwanne m ya bụ dere ka echere unu ya ke ka ekene unu na unu unu esele nwe igbo esele mpanda esele nwe igbo mpana gị bụ abalị nne m ọbụ igbo ahụ na-agba atọsọ bụ chujele n'ebe si chuka n'ụwa gbakọta egwu n'ụwa mmanụ iwe egwu waịna m igbo chiedu n'ọma si chịrị na omesi na na omesi anawe chịrị chedu egwu mụ na gị dịwala igbo esi na omesi anateghi omenebe ime dị utu evu ka bịa ọkwa mma ozu asụbike onye igbo asụbike onye igbo na akwa na ya n'ebe ndị na ụdọ ụmụ n'ebe ọnọdụ mara mmemme ma cha cha n'ebe ọ dị chụwa ka o wee si nye mbụ wee gbuo gandil nwanne m chere ụlọ mezi iwe nwe wemezi dana bonusu nwanne ya bonusu nwanne m ewere mbedochi nọ n'ime ndị ahụ ọnime legobụrugbobe egwu chere ụlọ mezi mama, egwu ya eje mmụọ je kiriwa jije n'ime oje n'omesi ya bụ ụdọ ma bụ oyi ezi oyi gị nne mụrụ bụ ya na-agụ ogu wee gwuo oge anyị ji ọgwa mụna mma oji echere ụlọ mgbe esi gị napụ unu ụzọ ọrụ unu meleme ụlọ m anyị jee lie nwe nnata n'ebe ụlọ waịnamigbo odanigbo chiedulombes ska nwere egwu ka na n'ebe ọ dị nwoye yọrọ na n'ụlọgwu nwee siri na n'ụlọgwu n'ebe ọ dị nwoye yọrọ na ekere egwu ọrụ mmemme ma nwesịrị chere cherulo mesi ka nke nne gị n'ebe ụnụ chinedulo mesi gị na-ewesila ataghị ahụbọọlụ wụrụ na bụ tala ahụbọọlụ mana bọla mara na amụ ụnụ ataghị ahụbọọlara ya ata ahụbọọlụ emesi na enu ikpeazụ ya ụnụwa ata azụ cherulo mesi ije zoburu ibo gị na-ewesili kewezieni ma ba awesi jezi nke ya n'ihe Ndị ego ji jeni ebe obi echere ụlọ ogbesi banaza Kenya echere ụlọ ogbesi omesiri n'ala Uganda enwere mmefe e mesiri n'ata azụ chere ụlọ ogbesi omesiri nwata na Kenya ina ha mara ka ọzụwa dị ma na mesi cheru nwa m nwana gwa nwa ndụka egwe n'ụwa gwago mmanwụ ana gwa chere ụlọ ogbesi dịka otu uwe nwere ebunụlọ wainam igbo neni nwa mekike ahụ tablet nnamaka ewere m azụ ochi nakana tablet onem nwanne mekike gwụ tablet nnaka họrọ mmemme ego mmanwụ nnamaka ka enye gị jeli ya chụrụ aka ego egwu ka enye gị jeli gị chụrụ aka na mega ejejelenụwa onye abịọma n'ụwa onye bụ ngozi ọra ụmụnna m ọnọghị nso n'ebe ọ dị ọra ndị mmiri gị nọghị nso n'ili ọra chukwu oke gị ọnọghị nso n'ili ụmụ enyi na-ebe n'ebe nọ gbachana wana gị nso n'enu na meke were egwu mama kwuo ndị ndị nwanyị gbanyere m igbo kido nwanne m n'ọsọ kido na-eke na-egwu m n'ọsọ kido na anabịa were bụ nna m eke nwanne gị ka ọ bụ were onyesika nkene gị n'ọsọ kido nwanne m anabịa kpa nwanne m eke eziọtọ ya anabịa kpa n'ofe mba oyi were bụ duke na-achụla nwata akịlị ama ka ya eme n'ụwa dị mma na m ọnụ ọnụ ọnwa na-egwo ọnụ na nanini ọnụ na onenuwo ọnụ ọnụwa onenu ọnwa na-egwe n'enije nnọwa ọjanye oge osi bịa nini ọgama oyoyo ma ọnọzia ọnụ ọnụ egwu wainebe igbo odarigbo mgbe egwu chile ọnụ ma ọ bụ zuru be ya chile ewuru mmadụ ochi na n'ologu nwanne sasọsọ pọpọtọpọtọ nwanne sasịn pọtọpọtọ achile nwa mmụọ nwanne na meka nwanne gosika nke achile nwanne nọ were maki sejeni iru adawa na moka wana dị ọmụba chile nwanne na-ekwe nwanne gị na-egwu achile achile ya mara ka a ga-eme ndụ uke na maza ime menụwe n'ogwu ime je n'ụwa ma nọkwara n'ogwu n'ebe ọnọdụ wanyị na-emigbo nna meke tebụl dịka nke nọ ya ebe ọnọdụ nwanne gwezere omerewodị obinna nwanne m mmụọ dị oke ose abịa họrọ mmemme mmanwụ obinna ewere m eze ji mlụ dị mụrụ mmanwụ n'ebe dị nwanne gweze onye gboo na m tete nwanne gweze obinna rochu onye gboo ụtọ ma obinna chuwu gboo ndị kpatikọba ịba ihe na-ewu nnaemeka ọnọdụ nwaohia migwu nekene họrọ mmemme migwu nekene họrọ mmemme gwogo mmanwụ họrọ nnaemeka wee nwanne na sika gị n'ebe ịnọ onye gbọọ nne m ajekere nwaohia migwu patigọrẹ tí wọ́n mi wù àmì wo kò sì kò sì wà bí apatí wọ́n na ju wà mẹ́kẹ́ apatí wọ́n na ju wà mẹ́kẹ́ kíbu. wàá iná mi gbọ́ bẹ́ẹ̀ ni jìnnà bọ́ọ̀bù tawulete ne wo na meke nyasi ka ndege mami no ɔmɔ bɛ bɔ bu ne kene hɔrɔ mɛmɛmɛ ma bamniti. Bamini chi na kana oro mama mago mama. Bamini chi wana pale alama go wanichi. Wana mi bo. Westmani no eje. No so we monago. Westmani na kana gumo. Westmani wana no so. Wima wima wana zoju. Westmani. ọmaba nwanne wasimana wane woro ne na meko na wuri mezuchi nasika nke ne na vino wesimana wane no soju woro ne na meko chafleti wolmobu woro nyasika nke ne oyi. esoyi wero oyi na de makalaka aymalikara ọmaba na de na nandi nandi nandi na-atago onwe gị zulu nnadị tago mmanwụ ntago nwanne m nnadị nnadị ntago nwanne m na nasịka nke nne gị wọrọ nụ na mekes ka nja gị mma ntago ntago ni ọka wa na-egbu nkịta n'ebe nọ ntago izuwelu mmanwụ n'ebe nọ egwu n'ụwa na ọmaba ntago ntago nwe nwanne mmadụ ka ịkpara nwanne ndị uke maka ọka wa chụọ n'ebe ị nọ igbo odadịgbo mdarala azụba ọhụrụ mama amaka egwu m ọga mezugo na m na nwanne gị nna amaka ezugo okpu nwanne na n'ọnụ egwu ezugo obi nwanne m nwanna amaka ba were obu nna amaka nne gị ya si ka njaghị ma ezugo nọ ezugo mmiri malụ ugo asa nwanne m n'ebe nọ mmanwụ jeli njem onye isi ọma dị mmanwụ jelije bụ mgbọrọgwụ n'alụ n'ọbanye mmanwụ narụ onye bụ mgbọrọgwụ n'alụ wene n'ụlọ ọta dị anya eche anya onye ukwu nwanne gị ka egwu n'ọnwa mmanwụ ego nne wanyere m egwu mmemme chenu chenu ụlọ obosi egwu ya narị kenele m nwa mma batumebe aka enwetele nwa mma bata aka enwetele mmebe chukwu kenele m enwere mmadụ echi iru anyị gawa bụ mabachi dọnụ nwe me gwatu ọbụ egwatu ọbụ elemelegode ubelu ọbụ mabachi dọnụ egwu mmalị anambe nọdụ ị na-ehoro mameme ọnị ụtọ ụmụ Obinna mmanwụ na-atụ mgba ọba iju Obinna Obinna nwa ka obi nwanne m Obinna Obinna ụtọ ụmụ Obinna nwa aka ka anyị na-arụzi anyị chere ụlọ ogbe sikere m erike nwachalone m uderike uderike chali egwu anaghị